Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 18. Dialogue for Listening. Imene, enyi m ịgawala. Achọrọ m gị echi. Gịnị m Hafụ ma ị yọrọ m ọrọ gị. Ọ dị mma, ole nga anyị ga-ezu? ọrụ ma ikwe aga m esi awụrụ ebe ahụ anyị nọrọ n'izu gara aga ma ọ bụla isi mmiri zoro aga m bịa ogwe nkwe ọ bụbere isi anwụ na-acha aga m ịnọ ya Dialogue for practice with build-ups. Imeene, enyi m, ị gaala? Enyi m, ị Achọrọ m gị echi. Achọrọ m gị echi. gịrị mere? gịrị mere? hafụ hafụ hafụ ma ị yọrọ m akọrọ gị ma ị yọrọ ma akọrọ gị ọ dị mma ole nga anyị ga-ezu ga-ezu izu izu izu gara aga izu gara aga ọ wụrụ ma gị kwe aga m esi awụrụ ebe ahụ anyị nọrọ n'izu gara aga ọrụ ma gị kwe aga m esi awụrụ ebe ahụ anyị nọrọ n'izu gara aga izo izo or ijo ijo ma ọ wụlaghị ma ọ gwụlaghị ma ọ gwụlaghị si mmiri izogbe ada m bịa ma ọ si mmiri aga m bịa ogbe ogbe ogbe nkwe, ọwụbèdị anwụ anwụ ịcha ịcha ogwènkwe obedịsa anwụ na-acha aga m eno ya ogwènkwe obedịsa anwụ na-acha aga m eno ya Dialogue for practice without build-ups. Imewene imewene enyi m ị gawala enyi m ị gawala achọrọ m gị echi achọrọ m gị echi hapụ ma ị yọrọ m akọrọ gị hapụ ma ị yọrọ m akọrọ gị ọ dị mma ole nga anyị ga-ezu ọ dị mma ole nga anyị ga-ezu ọrụ ma ikwe aga m esi awụrụ ebe ahụ anyị gara aga ma m esi awụrụ ebe ahụ anyị nọrọ n'izu gara aga ma ọ wụlaghị isi mmiri izoghị Aga m bịa ma ọ wụlaghị mmiri zowe, aga m bịa. Ogwe nkwe ọ wụbedịsị anwụ na-acha, aga m ịnọ ya. Ogwe nkwe ọwụberisi anwụ na-acha aga m eno ya Dialogue for comprehension. Imene enyi m gawala achọrọ m gị echi gịnị mere hafụ ma ị yọrọ m akọrọ gị ọ dị mma Olee nga anyị ga-ezu? Ọrụ ma ikwe, aga m esi awụrụ ebe ahụ anyị nọrọ n'izu gara aga. Ma ọ bụla isi mmiri zoro aga m bịa. Ogwe nkwe, ọ bụbere isi anwụ na-acha, aga m ịnọ ya. Drill 18.1 Days of the Week. Part A Useful Words. Ancak. Ancak. Or. onicha onicha nguru: nguru: Ịfụ ahịa. Ịfụ ahịa. Anyị ga-ezula nkwụ anyị afọ anyị ga-ezula afọ anyị izukọ anyị ga-ezukọla afọ anyị Ekọja. Anyị ga-ezukọla Ime nzukọ. Anyị ga-eme Nkwọ ọha. Anyị gị men's gọla and ọha. Ịfụ ahịa. Anyị gị ịfụ ahịa la nkwọ ọha. Ịnọ. Anyị gị ịnọ na nkwọ ọha. ịbịa anyị ga nkwụ a ha agaghị nkwụ a Ekengwuru agaghị bịala ngụrụ. part b useful words mba mba ọwụwa ọwụwa anyanwụ anyanwụ Nigeria Nigeria, ama ama Ejiama Ejiama Motu, Motu, ọbụla ọbụla ụfọdụ ụfọdụ ụmụaghara aghara Ọnịcha ama iri nwere naanị otu ahịa ukwu mba niile ọwụwa anyanwụ naijiria mba niile n'ọwụwa anyanwụ Naijiria nwere naanị otu ahịa ukwu. ọtụtụ ahịa nta mba niile n'ọwụwa anyanwụ Naijiria nwere ọtụtụ ahịa nta Ụmụaghara dị l'ime Ọnịcha. Ụmụaghara dị nwere ọtụtụ ahịa nta. E ahịa ukwu ka ha naanị. Ụmụagha adịghị ime ọnụ chee m ha naanị. Ụfọdụ mba ụfọdụ mba enweghị ahịa ukwu ha naanị. Ejiama Ejiama enweghị ahịa ka ha naanị ọbụla ma otu ama ahịa ọbụla ma otu Part C Useful words Iche Iche Iche iche Iche iche iche naanị nwe Ọnịcha ọnịcha ọnịcha nwoke ọnịcha jazụ ọnịcha jazụ eke mba dị iche iche mba dị iche iche jazụ ịbịa mba dị iche iche ji abịa ịkọ ncha ịga mba dị iche iche ji aga ịkọ ncha ekemgburu mba dị iche iche ji aga eke ngwuru ngwuru ngwuru ji aga eke ngwuru ịzụ ngwuru ji azụ eke ngwuru nwe ngwuru nwe ike ngwuru ngwuru naanị ngwuru naanị nwe ike ngwuru naanị ngwuru naanị ngwuru nwa eke ngwuru orịọ naanị ngwuru nwa orịọ ngwuru lazụ naanị ngwuru lazụ orịọ ngwuru Part D Useful Word Ahịara Ahịara Iko Ọnịcha wee ke ukwu ngwuru Eke ngwuru wee ke ukwu Ahịara Ị gaghị ahụ eke ukwu, nta. Ị gaghị ahụ eke nta. Orio. Orio ahịa ahụ orio nta. Nguru. Orion Guru Orion Da. Drill 18.2 Ordinal Numerals. Part A Useful Word. Mission. Mission. Ọ ga-akwọla anyị kemgbe abụọ Ọ ga akwọla skuulu anyị ka abụọ. Nwa m. Nwa m ga skuulu anyị nke abụọ. Iso. nwa m ga-akwụkwọ na skuul anyị ka iso mishọn nwa ga-akwụkwọ anyị Part B Useful word ishide ishide nwanyị m ka anọ yọrọ uyo nwunye nwunye m ka anọ yọrọ uyo ịga ahịa Nwunye m nke anọ gara ahịa. isii nwunye m ka isii gara ahịa ishirini nwunye m nke isii shitere nri Part C, useful word. Ọpara. Ọpara. Nwa nwoke gbara onye mbụ. Ọpara m. Ọpara m gbara onye mbụ. labọ̀ ọpara mgbara onye na-abọ nwoke ụka abụọ Ma nwoke ụka abụọ gbara onye na-abọ ìteghete nwa nwoke oke abụọ gbara onye iteghete ọkụkọ ya ọkụkọ ya gbara onye iteghete Part D Useful word ọnwa Jenụwarị bụ ọnwa mbụla afọ. Febụwarị. Febụwarị bụ ọnwa abụọla afọ. Maachị. Maachị bụ ọnwa atọla afọ. Eprelụ Eperelu ọnwa anọ n'afọ. Mee. Mee iso n'afọ. June. June bụ she isii n'afọ July July bụ ọnwa asaa August August bụ ọnwa asatọ

Nọvemba ọnwa iri na otu afọ Disemba Disemba ọnwa iri na abụọ afọ Part E Useful Words Ịgbala e Ịgbala e Ịgbalawa e ịgbalaga onye ohu m hụrụ agbalagala ohuliso onye ohuliso m hụrụ agbalagala ohuliri onye ohuliri m hụrụ agbalagala ịgbala onye ohuliri m hụrụ agbalala anụ anụ ohu m hụrụ agbalala End of Unit 18.